na-ekwu ihe ndị a niile ma ọ bụ na-akọwasị ihe ndị a niile ihe solomon na-ekwu taa bụ obi ụmụ nwoke ọbụla obi nwoke ọbụla ọ bụ ezi na anyị na-achọcha ihe ndị a ma ọ dịghị onye na-enwe ike kwupụta ya ka a mara na ọ bụ otu n'ime ihe ndị nke dị anyị mkpa anyị chọrọ onye guzoro eguzo onye ọ bụ ya eguzo ya eguzoro kwem abalị ole na ole gara aga mana otu onye m nwoke na-agafe otu ebe anyị bịa hụ otu nwa agbọghọ nke topuru jie nji maa mma n'ezie amaghị m na enyi m nwoke na-ahụ ihe ahụ m na-ahụ ngwa ngwa nwa agbọghọ a gafere ya kpọm m sị enyi ị na a na-ekwu okwu na onye a dị mma ọ bụ ihe a bụ ihe a na-akpọ onye dị mma nwa agbọghọ a na-ekwu okwu ya ọ dịghị ya kpasa n'akụkụ ihu ya ọ bụ n'akụkụ ihu ya nke ọ dịghị ihe dị ya ọ bụ nwaanyị wepụtara onwe ya otu ahụ Chineke si kee ya